Maazị ebe ọzọ anyị chọrọ ije bụ ife gbasalụ etu esi echizi echichi na ala Igbo a na ndị ọgbọ anyị a bịarụ anyị sị ka anyị mara n'ife nwere ike ikwu maka ya maka na mm, mgbe anyị ka pele ezigbo mpe ọ na-abụ ọ dịkata dịkata na-echiri onye anyị echichi ọ dịbakwa mana nke kịta ifedo ka krismas ruru ha na oge mmemme ekeresimesi ma ọ bụ oge mmemme mm, oge eji eme ife gbasalụ awam ji na ala igbo etu e kasị eme taa a na-echi onye echichi a na-echi onye echichi a na-echi onye echichi amarụ ma oge ụnụ ka dị n'okorobịa na tupu echie mmadụ echichi ya na na-enyocha malụ na onye o tozuru ife ha chọrọ ichie tupu echie ka ọ bụ onye kpata ego oge ahụ echie ka achọrọ m ka mara ife nwere ike ikwu eh, oge nke anyị a na-enyochakwa na-enyocha tupu echie nke mbụ bụ na ime enwe ntụpọ ime enwe ntụpọ amalụ bụ unu amalụ nne gị amalụ nna gị ama na ọ nwere ka isi bụrụ oru agbatọrọ gị agbata ịghọtago na iburu osu ife niile a ka a na-enyochasi tupu echie mmadụ echichi oge nna onwunye. anụmonye ụmụ dịọka nwanne m nke ntọ gaa na nwunye nuo onye ogbunike nke nyanwatọ chọọ ịnụ nwunye nuo onye ọnịcha papa m wee kpọọ ụmụ nwoke ndị ọzọ bụ ọnị unu ya anụ nwunye na be anyị bụ nteje unu ncha anụbasịa nwunye na ilu enyo ove m enyo nụọ anụ nwunye na nteje mmadụ na-abụọ na ọnụ mee gịnị nụwa nwunye na nte eje ịghọtago ama na anyị enwere ntụpọ hmm? ọkpala m ya anụ nwunye lụa na arọ chukwu nke ọ tọrọ ya anụ nwunye lụa na arọ ndị izu ọgụ wee na-ama amara ibe ndị arọ na-enye ụmụaka kpọọ ndị bụ ọnị jebe ebe ọzọ unu nche ya atọ n'ije arọ unu n'ụlọ ya ovujebe ọzọ obulu si na chukwu alụa ovu pụọ na ndị yoruba n'ụlọ ovu si na ọkịta ka unu bido unu na-aga ka na yuru jebe abakiliki ehe <laughs> ịbụ na oge nke anyị abụ na-ekwu tupu echie gị echichi anyị enyo gị ọbụma gbalụ ebe isi gbalụ nne gị na nna gị ma ma unu nwere ntụpọ ọ bụ na unu nwee ama echi gị ọ bụ na unu e nwere echie gị mana ebe a na-emezikịta bụ onye jidere anụ ego ịkwatala igwe anya onye nwe ọ dịrọ mma ee maka na ọ bụ na imebi ya etu ahụ onye ọbụla nwere ike ichi ive ya mebibe obodo ya na onye ibe a na-emekọta bụ onye ejiri ezigbo ego a na-ajụzi ya ese echi echichi ọ mma